ebe a bụkwa apịa anyị ebe anyị na-agba mbọ na adịghị ya na ụmụ Igbo ya efe enye ezukwono efe enye ezukwono ọkwa krismasị krismasị abịjan gọọmenti gbara anyị dị ife a dekwana ya ọkwa na ebe ụmụ Igbo na-azụ afịa ọkwa ndị ma ofrod nyaa akụwa ngwa abịba niile kụgbodo everything ofrod 40 feet ka ewepụtara pin akụri everything akụrụ ebe niile ma tv ma friji ntụrụ anyị akụ ekwe n'anya ekwe n'anya ekwe ebe ụmụ igbo na azụ abịa na ebe ahụ ekwe n'anya ekwe n'anya akwa na anyị alụ ụtụtụ nekweba ka nọ na-akụri nekweba ka a na-akụri ebe ụmụ igbo na-azụ afịa na Abidjan ajame Abidjan ọkụ ya ka a na-akụri ibe ahụ onye ọbụla nwere nwanne na-aza alafịa ba akpọbakwu ya ka ọ dịcha ọnụ ojerekwa ụdọ nekwenụ ya nekwenụ ya na-akwụ na-enekwenụ na-enekwenụ anya ọgbakwenụ nwa ife nwa ife na ibe ọkwa a bụ ebe mpọta juru mpọta ma ndị na-ele ritel ndị na okwu aka na-akụrụ ikwe ibi na ifukwere nke kwụwaba ido n'shọpụ aka ya akụ ya n'ọba aka n'ọlụ aka n'ọlụ ọkwọ ka akwụkwọ ebe raịnokwudo tata bụ novemba 6 novemba 6 2017 ọ ibe na ba ahapụ nkịta na abijan Ajame ebe ụmụ Igbo na-azụ afịa dị ife a eziokwu anyị infọmeshọn so agbata infọmeshọn bụ jos one month one month infọmeshọn anyị amụrụ na ọya dị etu a ọkụ n'usoro anyị na-abụ oke